I don't like that. I don't like that. See the thing. person wey jump down naked. Na person wey jump down naked no make me see them. For my mechanical show. Ndewonu ụmụnne m ndị Igbo ndị ọma njem ọnụ ekelekwa m unu ihe onyonyo a ị na-ahụ n'iru ebe a bụ ozi nke anyị si na steeti Enugu wee nweta ebe a nọ wee napụta ụmụ agbọghọbịa abụọ a ị ga-ahụ na ya bụ ihe onyonyo n'aka ndị ogbu mmadụ aka ndị ahụ na-abụ ha kpọrọ ụmụ agbọghọbịa baa n'ime ụlọ ezumike ha egbuo onye ahụ ebe ahụ bọkasịa ee eh, ozu onye ahụ ma tụọ akụkụ ahụ ya na mpakala na mpakala ma ree akụkụ ahụ ya dị iche iche dịka ha bụ ụmụ agbọghọbịa abụọ si wee kọwaa ha si na o ruola mkpụrụ ụbọchị atọ ha bụ ụmụ ikorobịa ndị du ha wee bịa n'ụlọ ezumike ahụ kechiri ha n'ime ụlọ ha na ndị ga-ego akụkụ ahụ ha ewe na-akpa n'ekwentị wee na-akpabi ọnụ bụ nke a kpọrọ negotiation na prizin n'olu bekee e wee na-akọwa na onwe mgbe ha kpagidezi kpagide n'ekwentị ya bụ ihe abịa dịka ọ na-esere ha okwu ha wee pụzie sị ka ha jee zutezie ndị ahụ chọrọ igo igo ya bụ akụkụ ahụ ha ka ha jee zute ha ihu na ihu ka ha jee kpaa ya bụ nkata ọ dịka mgbe ahụ ka ha pụziri ụmụ agbọghọbịa ahụ wee tiwezie mkpu ndị mmadụ e wee gbatazịa gbaka ya bụ ụzọ ụfọdụ ihe nke enwetakwara n'ime ya bụ ụlọ nke ụmụ ikorobịa ahụ chịrị wee bịa gụnyere mma dị iche iche ha chi nnọọ mma dịka ndị na-egbu efi nakwanụ igbe wọma nke ha ga-eji awụkọnye akụkụ ahụ ma ha bepụtawe ya ogologo kwa dị mmanụ ka mgbede ya mere ka anyị nyụ anya na ya bụ ihe onyonyo nke si na steeti Enugu wee bịa ka m bịakwanụ Okay, okay. Yeah, that's okay. Okay, okay. Is that what happened? Coming back. Yeah, yeah, they are. Power back. Yeah, yeah, your table. Calm down. What did I want to talk? What did I want to talk? Come, come, come, come, come, come, please, come, come, please, at least there. Sure. I don't know. Huh? My brother is inside. The president my 14 Thomas. Sorry, take my bag. Come, come, come. Just carry me. Cool down. Uh, wait now. See, see, see, see, see, see, oh. Hey. They're very bad people. See. My key, oh. The hand gloves. The hand gloves. I tell you guys. I tell you guys. And I tell you guys, but, but are they coming back? They're coming back again. Hey, no, they tied the no, they are. I see their knife. And then see, see, see. Let's see. Uh, Two guns. Yeah, which one? Let's go down. Let's go down first. Don't bother. Don't bother. Some they say they are coming back. I need to bring you back. You are only protecting your hundred people. You are protecting one people. No, no. knock down wey dig naked na person wey let us know say dem tie dem dey sue the people wey lodge the people wey lodge dem must write their name here we go know dem wey lodge wey dem lodge here. And they collected my own phone. And your own legs, see this. See person wey wan jump down make naked. Na person wey jump down make it. Don't make me to them. For my mechanic action. Are these guys you talking about? Talking about. They don't pay attention. Remember that getting you If you are drunk, you would have died though. Okay, can I drop? So how are evidence now. Let us make ourselves They didn't know that. That's the thing now. That's the thing. See her, see her evidence. Let it go. Let it go. Let it go. Don't take it off. When I call police, you will murder here. You go there, yo. The police people can come. Where's the bag? Where's the bag? Now, we can't touch you. See, see, see the bag. See the bag somebody calling UBA. They said they, they, uh, they want to eh, go OPT eh, my account. UBA? Yes. Uh, Please, eh, someone tell me and call UBA. Let's, let's. Someone tell me and call UBA. Let me tell them to go. Yeah, yeah, yeah. Ọkà mẹ́rin yóò yí. Tí o lè gòkì na ọgọ ihe abụrọ that this girl the one girl jump down for more that dey make care, make woman dem care. one come jump down we be go dey think say no they dey do frank o say no me and papa i no you don't know one guy don say another i tell dem say something dey happen for this hotel. i swear o don. make comot make comot. ọkụ ya bụ ihe onyonyo ugbu a nke akụkọ ụwa gaala ka m kwukwa na m nke m ji bụrụ mmadụ ana m asị na ihe a na-emekwanụ na aba ihe ala dị mma ọ na-akawazikwa njọ ọ na-akawanyezi njọ kwa ụbọchị chi bọọ anụ ọzọ ụbọchị niile akụkọ ọhụrụ ka a na-anụ ma nke nke ndị a na-akpọrọ ụmụaka banye n'ụlọ ezumike gaa gbuo ha ebe ahụ ya bụ ihe abụghịzikwa taa ka o bidoro mewe akọcha ya otu a nke ahụ aga tupu ime ihe na-eme ọzọ emekwa wee na-asịkwanụ ụmụnne anyị ndị nke nwaanyị ndị obere ndị si na hukọp kazi ha mma unu mana ha si sa akpọzi na ha akwụna sa na ha ashawo na ọzi hukọp ka ha bụ wee na-asịkwanụ ụmụ hukọp ntị ọka dịkwa unu aka na-anụ ihe o nwere unu aka ka akụrụ unu na ntị ihe a niile na-ekwu ihe a niile na-eme mana akpọha n'unu akpọha n'aha ego ịgbara jewe onye maghị ebe o si onye na-amabeghị na mbụ ọ kpọha na unu na ebe ahụ unu si ahụta onwe unu onye ahụ kpọha anaghị sị gị na ọ ga-enye gị ego ole dị otu a na ọ ga-enye gị ego ole dị otu a ị gaghị ajụzi onwe gị ajụjụ maka ndụ gị kedụkwanụ ndụ m kwanụ adịkwa m safe ịnụ ha n'aha ego ịgbara jewe eji m aka na unu niile na-ahụ ka ya bụ ihe si aga amaghị m ihe iji ụdị ego ahụ eme ego ahụ ị na-achụ nke dị mkpa karịa ndụ gị ụdị ego ahụ ị na-achụ nke bụ na mgbe ọbụla ị nụghara na aha ego ị chọghị ime ebe onye ahụ si ị chọghị ịdị mma ụdị onye ụdị mmadụ onye ahụ bụ onwe ihe ọbụla gbasara onye ahụ na-akpọ gị nke ị ga-achọzi ịma ịnụha n'aha ego ịgbara jewe o nwere otu okwu nke a na-ekwu n'asụsụ be nna m bụ asụsụ Nsụka sị ọkụkọ hụma ka ọkwa ọkụkọ hụma ka ahụrụ ọkwa ndị nke ị na-ahụkwanụ ka nwedịrị chioma na ndị chọrọ igbu ha ha na ndị nke chọrọ ịzụ ha azụ nwere nghọtahie n'ekwentị ewee sị ka ha jee hụzi iru na iru owee bụrụ ihe mere eji wee ha ji wee nwee ohere wee tie mkpu ewee zọpụtazie ha ọ bụrụ na ọ bụghị nsogbu ahụ dapụtara n'etiti ndị chọrọ igbu egbu na ndị chọrọ ịzụ azụ onye makwana ihe ọnọdụ ha aka bụ ugbu a ọ dị mma ka njedebegodi ebe a maka gịnị atụọrọ ọmara ọmara atụkwara n'ofeke ofere isi tinye n'ọfịa onye mara asụ ya sụọ n'odo onye na-amaghịkwa na-asụ ya sụọ n'ala o nwere ike mgbe ahụ ị na-asụ n'ala ọ bụrụ n'ụkwụ gị ka ị sụrụ ya ọwa bụrụ maka ya gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m ịmara m n'etu anyị eme ya deere ebumnuche gị etisuo ahụ ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi na uche onye adịghị ya njọ daalụkwa gị na-eso eburu anyị esonye ekelekwa gị onye asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ịmara na nke o ji kacha mma ekpere m bụ na Chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme gị ta bụkwana mbụ ị na-ahụhụ onyonyo anyị a sị gị nnọọ onye gị na ya ka nọkọ bụ 042 Solex onye akụkọ ụwa n'iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook ọ na Instagram ka na-ahụhụ onyonyo pịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyonyo pịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị nwee ike na-enweta ihe onyonyo ndị ọzọ m ga na-ewetara gị n'ọdịnihu ọ na Twitter ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma atọ ọkụma igbo ndị ọma njem ọnụ igbo mụrụ nzem ọzọ ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma o ise ngwanụ tụsawara m ihe onyonyo a hmm? na atụsara m ya bụ ihe onyonyo na apịrị maka na share ya maara gị mma ezigbo mmadụ udo dịrị unu